akwụkwọ ozi mbụ nke pọl onye ozi degara ndị tesalonaika ndị tesalonaika isi nke mbụ pọl na silvenus na timoti na-edegara nzukọ nke ndị tesalonaika n'ime chineke bụ nna na onye nwanyị jizọs kraịst akwụkwọ amara dịrị unu ya na udo anyị na-ekele chineke ekele mgbe niile banyere unu niile na-ehụta unu mgbe anyị na-ekpe ekpere ebe anyị na-echeta na-ewepụghị aka ọlụ nke okwukwe unu na ndọgbu n'ọlụ nke ịhụnanya unu na ntachi obi nke olileanya unu ji ele anya onye nwe anyị jizọs kraịst n'iru chineke anyị bụ nna anyị ebe anyị matara ụmụnna anyị ndị chineke hụrụ n'anya nrọpụta unu na ọ bụghị naanị n'okwu ọnụ ka ozi ọma anyị bịaruru unu kama ọ bịakwara n'ike na n'ime mmụọ nsọ na ọtụtụ mkpezi dịka unu matara aha mmadụ ahụrụ na anyị bụ n'ebe unu nọ n'ihi unu unu onwe unu ghọkwara ndị na-eṅomi anyị na onyenwe anyị ebe unu were ọṅụ nke mmụọ nsọ nara okwu ahụ nke ọma n'ime ọtụtụ mkpagbu ya mere unu ghọrọ ihe atụ n'ebe ha niile nọ bụ ndị kwere ekwe n'ime Masedonia na n'ime Akaya n'ihi na okwu nke onye nwe anyị esiwo na unu dọpụta ụda ọ bụghị naanị na Masedonia na Akaya kama n'ebe niile ọbụla okwukwe unu n'ebe Chineke na-apụtawa ìhè ya mere ọ dịghị anyị mkpa ikwu okwu ọbụla n'ihi na ha onwe ha na-akọ akụkọ banyere anyị aha mbata anyị batara n'ebe unu nọ ya na otu unu siri na-arụsị chigharịkwute Chineke ibu oru Chineke nke dị ndụ nke bụkwa onye eziokwu na ichere ọkpara ya onye ga-esi n'eluigwe bịa onye o mere ka o si na ndị nwụrụ anwụ bilie bụ Jizọs onye na-adọpụta anyị n'iwe nke na-abịa